<laughs> nwanne tupu ijoin any biznes ọbụla tupu ijoin ọrụ ọbụla de buru ụzọ jụgara ese kedu ka esi eje kedu ka esi anadị n'ime ka ịma na ọkwa ife ị ga-emewu <laughs> to avoid adino <laughs> to avoid na akọwasịwa n'ihe ọfụma de nwanne chi gara aga oluwa gbadoro ọzọ ọkụ n'ụzọ ya de oluwa gbadoro ọzọ fim ọzọ asị ka ọ kpọkọta ụmụnne mmadụ 7 na faso n'ife ha na-eme de <laughs> na-emerụ ha akwụkwọ kpogo ha indonesia de <laughs> ekwekwa aka aka o nwekwana otu onye yok o nwere otu onye kolombia o nwere otu onye taịtaị o nwere otu onye mgbanata anọ n'ime ha de de nya kpọkọta ha indonesia dedi ka ịma na-eru ewuru nọmba ndị mmadụ nye enyere nọmba owere o nyere nọmba ọcha enyere nọmba arize enyere nọmba james nwa ọzọ bụrụ si onwe ife ndị gbara yagharị nya chụtazie ndị a werụkwa nọmba nwaanyị nne ewu nye ede si ya nke ọ bụrụ na ọcha ịtọcha ọsa nya kpọọ ya o butere ihe nri dedi ka ịma na-ekwe ya baa n'ebe ụlọ na-anyarụ esi onwerozi ego ọ fụzi <laughs> ozi ife ọ na-aghọta oh ya kpọba nke a na-akpọ wee <laughs> si ya nwanne biko ka ịkụziere m ife a na arụ na onwe ife ya na-aghọta ah. de onwe ọrụ ha na arụ a na-akpọkulo m amaghọ m onwe afịa na-azụ a na-akpọkulo m de amaghọ m maka ya o wee na-ajụ eke ebe mkpụrụ m iji gbagota ka anyị mara ebe a ga-esi nye aka de instead of onye ya ọkụ ya ege ntị instead of onye ji osi ya ege ntị ọ ghọta ife a na-agwa ma ọ jụkwa na ajụjụ de nye aghọrọ owe n'ike ya nwanne na onwekwa na akụ ndị elu m ji gbagota eji agụndelụ mgbagota ọ bụ akụ nnukwu mpa anyị ka m ji gbagota <laughs> de o nwere ewere iwe na onwe ife o ji gbagota <laughs> ana ọgwa ọkwanye nọ na agbagota <laughs> de nye su ebu ọkị si ya ngwa nya tabazi akị nnukwu mpa ha nwanne ọ dị egwu ọ dị egwu nwanne biko ekwena m nwe ome nke plan naba mmụọ biko tụsara m ya o oh, sọskraịbụ ọ na ma yutubu dee ekene ekenere m ọzọ chikan ezenna ike dị sekọnd esteti papa lei ofichara ụmụ ogbenye anya mmiri nke izizi na jakarta papa ojifọdeki na-eme ọgọ nke izizi na nọọsụ bụrụ <laughs> odogwu ịgbalabago ọnụ ịgbalabago ọnụ <laughs> ekene ekenere m ezi shaman shaman si nnewi eje papa lei owen <laughs> ofichara sampa anya mmiri nke izizi na indonesia papa owen motors nigeria limited chief executive director na venworld papa mgbọrọgwụ bichiri ezi n'elu